ahụ mere amara ụgbọ ndị ọcha olu ebobi igwe ekelekwa m unu aga m epefọm live at dabara hotel and suit na-eri ụmụ di m along Ozubulu road on 23rd first day of Afiolu anyị nwabụ oge na-akara ugo ee anyị eme dị a na ọbọ nkanụ ee arọ azụmụlọ onye ọbụla ebe ọbụla ịnọ ịnọ n'olu ịnọ n'igbo tie ebe alụ oge na-akara ugo ga-epefọm live at dabara hotel and suit on twenty third, first day of Afiolu eh asị m na ọ ga-adịrị onye ọbụla na mma oo na ọ dị egwu oo na ọ dị egwu ọga anyị egburu ogene gịnị na-ada oo anyị eburu oche n'oji ịkwọ anyị eburu acha anyị n'ogene ụmụ kedu ibe na-eyi anyị egwu kedu ibe na-eyi anyị egwu ejikwa m ibe na-ada nụ m ibe na-ada anyị eburu ogene ngụnụ na-ada anyị eburu oge ụlọ ọji egwu anya eme ebe achị ndị nke na-aga ooo ekemgbe ekemgbe ekemgbe eke obodo agbara ọsọ n'ọkwụ ụgbọ obodo ndị na-emere ụgbọ egede ndị na-emere ụgbọ na ọgbọneze na odogwo a na-amụ ịgbara na n'izu onye mmiri ama ọfụ n'anya ka ọ dị ooo Ewu na-agbalị ụkwa mmọnwụ ewu na-agbalị ụkwa na ewu ewu na eke mgbe eke eke eke obodo agbara ọsọ n'ọkụ ụgbọ anata anata anyị ga-akpalite ogwu maka na dike anyị ga-akpalite anyị ga-akpalite ogwu dike anyị ga-akpalite anyị na-eme ya n'ụgbọ rugo onye ije nwa nkanụ onye ije nwa nkanụ ihe wee jewe ihe wee jewe onye ije nwa nkanụ ihe wee jewe me onye ije nwa nkanụ ihe wee jewe me onye ije nwa nkanụ onye ije nwa nkanụ onye ije ya ya ìyá ìyá ìyá. onílé wọn ẹ̀ aláṣọ yẹn. ó ìyá ìyá ìyá. onílé wọn ẹ̀ aláṣọ yẹn. ó ìyá ìyá ìyá. onílé wọn ẹ̀ aláṣọ yẹn. ó ìyá ìyá ìyá. onílé wọn ẹ̀ aláṣọ yẹn. ó ìyá ìyá ìyá. onílé wọn ẹ̀ aláṣọ yẹn. ó ìyá ìyá ìyá. akálẹ̀ tìwà tìwé gbọ́ fún ma ìgbà yẹn jésù go. oyoyo tìwé gbọ́ fún ma ìgbà yẹn jésù go. akálẹ̀ na-emebe egwu ọfụma na egwu anyị eji ezugo agụụ na jiri gị n'ọzọ ịha Wachiboku, wachiboku, wachiboku, wachiboku. Somewhere there.